AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa chineke na-ege ntị ekelela m unu na-anabata unu na ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa unu abịala ezi enyi m na-ege ntị ka anyị were akwụkwọ nsọ mepee na Joshua nke atọ ahịrị nke ise ya sị Joshua wee sị ndị Izrel doonụ onwe unu nsọ n'ihi na echi ka jehova ga-eme ihe ebube dị iche iche n'etiti unu amen mana sị gị onye ọma na-ege ntị ka anyị gbalịa doo onwe anyị nsọ n'ihi na echi ka jehova ga-eme ihe ebube ihe rịba ama dị iche iche n'etiti anyị ma onye ọma na-ege ntị mara na mụ na gị ga edoo onwe anyị nsọ na onwe anyị nsọ anyị ga-achọ iru nke chineke anyị ga-amụ akwụkwọ nsọ nke chineke anyị ga-erube isi nye iwu chineke ezi enyi m ịchọrọ ka chineke mee ihe rịba ma n'ime ndụ gị ịchọrọ ka ebube chineke jupụta n'ime ndụ gị gbalịa doo onwe gị nsọ ọ bụ ihe nwanne anyị nwoke na-echekwutara anyị n'ụbọchị taa na akwụkwọ Joshua isi atọ amaokwu nke ise ka bụ ndụmọdụ anyị ga-anụ dịka ụmụ Chineke anyị bụ ezi enyi m na-ege ntị n'ụbọchị taa anyị ga-ewere obiọma wee nụ abụ dị mma abụ nke ga-ewuli mmụọ anyị abụ nke ga-eto Chineke anyị ga-anụ abụ dị iche iche tupu anyị akpọbata onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ ma na-arịọ enyi m ọma na-ege ntị mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị gbalịa rutene anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com maọbụ gị detere anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com gbalịa kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363-7224 nwa chineke na-ege ntị n'ọnụ nwayọ mgbe anyị ga-ewebatara gị abụ nke mbụ abụ dị ụtọ nke ga-ewuli mmụọ mụ na gị abụ nke a si n'olu ndị Zion Heralds

itu ujo. Zion heralds unu emeela na abụ ọma nke a na-echekwutara anyị na Chineke rapụrụ anyị udo ya n'ime ụwa anyị nọ n'ime ya ka anyị gee abụ ọzọ abụ nke ugbo abụọ nke ndị Seventh Day Adventist Church Choir Garki Abuja abụ na-echekwutara anyị na Chineke hụrụ anyị n'anya ngọzi ya ga-abụrụ nke ụmụ ya ndị ọ hụrụ n'anya gee ma nata ngọzi dị n'ime abụọ efe. Ọmọ wẹ́tí. nwa chineke na-ege ntị ka anyị nyefee ihe niile n'aka chineke ọ ga-enyere anyị aka ọ ga-agba anyị ume ọ ga na-agọzi anyị ndị Seventh Day Adventist Church Choir Garki Abuja unu emerela abụ ọma nkunu ji wulie mmụọ anyị n'ụbọchị taa mara ị nwere ike irute anyị nso mekọrọ ịkọrọ anyị n'ekwentị na 0706 363 7224 nwa Chineke na-ege ntị n'ọnụ nwayọ mgbe anyị ga-anabata onye mgbasa ozi onye okenye aja onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ nzọpụ ụbọchị dum akụkọ anyị n'ụbọchị kwesịrị igosi ọlụ ọma ọlụ ebube nke Chineke anyị na-alụ n'ime ndụ mmadụ dịka anyị na-aga n'iru na ihe ọmụmụ nke sitere na akwụkwọ nsọ bụ okwu nke onye nwanyị ọ bụ ebumnobi nke chineke ka mmadụ kọọ akụkọ ihe ọma nke chineke mere ya n'ihi nke a ọkpọ oku anyị taa nye ndị anyị bụ ndị na-ege ntị bụ ka anyị nwalee ike nke chineke na ike nke ajọ onye ma ọ bụ ike nke ekwensu nke karịrịnụ nke kwesịrị iso ka ekwesịrị ịtụkwasị obi ka ekwesịrị ịnabata dị ka mmadụ ya mere n'ụbọchị taa arịọ m ka mmụọ nke onye nwanyị kpanyere anyị ụka na nghọta na ozuzo oke ime ka anyị ghọta ebumnobi chineke ịdị ike nke chineke na ndụ nke mmadụ nke bi n'elu ụwa nke anyị na-ewere ihe ọgụgụ anyị na ebe mgbakwasị ụkwụ anyị na akwụkwọ mak n'isi nke ise ihe kpalitere mmụọ anyị ma ọ bụ mmụọ m ileba anya ebe a bụ mgba dị iche iche nnwale dị iche iche ndabere dị iche iche nke ọtụtụ mmadụ nwere ọtụtụ mmadụ na ọbụna ndị kwere ekwe emewo ka olileanya ha daa mba n'ebe chineke n'ihi ọnwụnwa dị iche iche n'ihi nsogbu dị iche iche n'ihi isi ike dị iche iche ọtụtụrụ na-ahụta ya na amara chineke ezukwaghị oke na ebube chineke adịghị erutekwa n'ebe ha nọ ma ọ bụ na chineke enweghị ike anapụta ha n'ime ọnọdụ ọjọọ dị iche iche nke ha nọ n'ime ya ebe anyị ji aka ga-eme ka anyị ghọta ebumnobi chineke mmeso ọma chineke n'ihi na onye nwe anyị bụ chi nwere obi ebere akụkọ anyị na-adabere n'ofu nwoke nke akwụkwọ nsọ na-akpọghị aha nke na-ebi obi ma ọ bụ onye nwetara onwe ya n'ebe ajọ mmụọ ndị iche iche dị ebe ha eliri ndị nwụrụ anwụ ebe a ka ọ nwetara onwe ya mmụọ ndị iche iche nke na-esi ebe ahụ wee na-abịa ejigide ya mee ka ọ dị ike mee ka ọ ghara ịma ihe ọ na-eme mee ka ọ rapụ inwere onwe ya ọ dị ka mmụọ ndị a bụ mmụọ nke na-enye ya ntụziaka mmụọ nke na-agwa ya ihe ọ na-eme karịsịa okwu onye nwanyị sị na mmụọ ndị a mere ọ dị ike ejigide ya ewere ihe nkedo maọbụ chen nke eji na-ekode ndị ara tinye ya n'ọkpa maọbụ n'aka na ọ ga-eme ka ihe ndị a niile laa n'iyi ike dị n'ime ya bụ ike dị ike ike na-atụ egwu nke ndị dị ike na-apụghị ijide napụta ya n'ime ọnọdụ dị otu a ọ bụrụ na ha enwee ike jide ya dị ka mmadụ tụnye ya chen chen nke a tụnyere ya ma ọ bụ ihe nkedo ndị a abụghị ihe elere anya nke nwere ike ịnapụta ya n'ime ọnọdụ nke ọ dị n'ime ọ chọrọ ikikere nke karịrị ike nke ihe nkedo ndị a nke jikodo ya n'ụkwụ kedo ya n'aka ime ka ọ rapụ imerụ onwe ya arụ ọbụna mmadụ ọbụla gị ọzọ nke a bụ olileanya eleghị anya ọ kwughị ya n'okwu mana ndị a na-enyere ya aka ime ka o nwere onwe ya ehihie na abalị ka ọ ghara imerụ onwe ya ahụ ka mmụọ ndị a rapụ imerụ ya arụ hapụ inye ya ntụziaka ihe ọ ga-eme ọlụ nke ọ ga-alụ nke na-etinye ọtụtụ mmadụ egwu na ụjọ nke na-agaghị ekwe ka ndị mmadụ si ebe a gabiga jee ebe ọbụla nke ha chọrọ eje mana ruo mgbe kraịst hụtara nwee ọmịiko nwee obi ebere nwee mkpebi ịnapụta onye dị otu a bụ nwoke a n'ime ọnọdụ dị otu a onye nwe anyị wee na-abịa nso ịnapụta n'ime ọnọdụ dị otu a ọ bụrụ isoro m n'ebe anyị ji aka ugbu a n'akwụkwọ Mark n'isi nke ise ị na-agụdata ya bịa rue n'amaokwu nke isii ebe a na-akọwa na ngwa ngwa jizọs na-abịa dịka ọ dị n'ebe tetụrụ anya n'ebe nwokorobịa dị na mmụọ ndị dị n'ime mmadụ ahụ kpọrọ isi ala nye chineke n'ofufe n'ịtụ egwu nye jizọs kraịst ịghọta na onye a dị ike karịa ha mana ngwa ngwa nke a gasịrị na amaokwu nke esaa mmụọ ndị a wee tie mkpu n'oke olu jụọ jizọs ọ bụ gịnị ka isi bịa ebe a gịnị kpatara ị na-abịa ka ime dị anyị ọ bụ na ị maghị na ebe a ka anyị na-ewerela ọnọdụ o nweghị mpaghara ala ọzọ nke anyị marara n'ihi nke a achụpụla anyị n'ala nke a na-egosi na jizọs kraịst nwere ike imegide ajọ mmụọ imegide ekwensu ịnapụta mmadụ nke ajọ mmụọ dị n'ime ya ịnapụta mkpụrụ obi nke ajọ mmụọ na-achọ ịla n'iyi nke na ọ kwarala ọlụ tinye n'ime ya na igosi ya ihe ha dị njọ ihe ha na-ezughị oke ihe ha ọṅụ na-adịghị nke pụkwara itinye ya ogbue mmadụ mana ajụjụ dị dị otu a dịka anyị na-agụpụta ebe a maọbụ nke anyị ga-agụta ebe a emeghị ka jizọs kraịst tụọ egwu kama o mere ka jizọs kraịst gaa n'iru nwee obi ike ịnwụ na mmadụ dị otu a bụ onye nke o kere na oyiyi bụkwa onye nke a ga-esi n'ike nke ọnwụ ya gbapụta na mmehie dị iche iche jizọs kraịst wee jụọ ajọ mmụọ dị dị otu a gịnị bụ aha gị ọsịsa ya bụ na ha bara ụba nke gosiri na ha riri nne na-emegide mmadụ dị otu a ihe anyị na-achọ ịkọwapụta ebe a n'ụbọchị taa bụ na ọ dịghị ike nke pụrụ iguzogide ike nke kraịst ma ọ bụ ike nke chineke ọ bụ ezie na ọtụtụ ndị mmadụ dịka ihe anyị na-ahụ taa na-adabara n'ife arụsị n'ife mmụọ dị iche iche na-asị na ike dị na ike ndị dị otu a anyị agaghị asị mba na ike adịghị mana anyị na-achọ ịkọwapụta na ike nke kraịst karịrị ike ndị dị otu a na ike nke kraịst pụrụ ịnapụta mmadụ n'ịla n'iyi dị iche iche na ọchịchịrị dị iche iche n'aka ọbụla nke dị ike n'ebe mmadụ nọ na nrịa nrịa ọbụla nke jidere mmadụ anyị ga-aghọta nke ukwuu na ọ bụ na mkpebi ibite ọnụ uwe nke kraịst aka ka nwaanyị oruru ọbara ji si na oruru ọbara ọrịa nke oruru ọbara nwee mgbake ike nke si n'ebe chineke kraịst nọ pụa jee gwọọ ọrịa kraịst mgbe ndị mmadụ na-aghọtaghị ihe na-emenụ ọ sị na ike apụwo n'ime ewee jụba ka ike si pụọ n'ime onye bitụrụ gị aka igwe mmadụ dị ebe a na kwanye ebe a kwanye ebe a emeela ka ebitụghị aka mana kraịst na-eme ka mara na ike apụwo n'ime ike nke ọgwụgwọ ike nke nsọpụta ike nke mmụgharị site n'ọchịchịrị dị iche iche ọ bụrụ na anyị atụkwasị kraịst obi nwee mkpebi nọdesi ike n'ime onye nwanyị na-eleghị anya ebe a ma bụ ebe ọzọ na onye nwe nwere ike nke nnapụta na ike ọchịchịrị ike ekwensu ike ajọọ mmụọ agaghị emegide ike nke chineke n'ihi na onye nwe anyị nwere ike nke karịsịrị ike niile a na m arịọ ka anyị na-atụgharị uche n'okwu ndị a nwee ike napụta onwe anyị n'ụjọ dị iche iche n'echiche dị iche iche na ọ dịghị ihe chineke anyị pụrụ ime nke a bụ ikwugide okwu nke onye anyị n'ihi na onye sị na ike niile nke dị n'elu na nke dị n'ala na ọbụ ya nwajie ọ bụrụ anyị were akọluchi anyị jee na ngwa ngwa eron na moses tụdara mkpanaka ha n'ala n'iru ndị mgbansi n'ala ijipt ha mekwara igosi na ha dị n'ike na na njikere mana onye nwe anyị mere ka ike nke obodo ahụ laa n'iyi mgbe ọ ghọrọ agwọ agwọ nke si na mkpara nke eron na moses lopịara agwọ niile nke ndị ijipt nke na-egosi na ọ dịghị ike nke pụrụ eguzo n'ebe kraịst nọ na ike niile dị n'okpuru ya ka onye nwanyị sị ngwa ngwa anyị kpọrọ aha ya na ikpere niile ga-egbute n'ala na otu a ka ọnụ niile ga-ekwupụta ịdị mma nke chineke ana m akpọ oku na-ayọ na-arịrịọ nye ndị nke anyị nye ụmụnne anyị n'ebe niile dị iche iche ka anyị nọdesi ike n'ime onye nwanyị na nkwesị ntụkwasị obi na enweghị ntụpọ ọbụla n'ihi na mgbe ụkwụ anyị dị ebe a dị ebe a anyị na-achọ ike chineke maọbụ ike kraịst ọ gaghị ezu oke mana mgbe anyị si chineke abịala m biko gbaghara agụkwala m dịka onye mmehie nyezuo m ohere niile nke kwesịrịla m onye nwaanyị ga-anapụta anyị gwọọ nrịarịa niile dị iche iche napụta n'aka ajọ mmụọ na aka ajọ mmadụ ka bụ ekpere m n'isi anyị niile n'otu n'otu n'aha jizọs kraịst bụ onye nwanyị onye mgbasa ozi daniel chukwuemeka ngozi aja imela n'oziọma nke nyere anyị n'ụbọchị taa oziọma nke na-echekwutara nwa chineke ọ bụla na ụgwọ ọlụ dịịrị mmadụ niile ka anyị gbalịa kpaa agwa ọma mara sị na mgbe chineke ga-abịa nke ugbo abụọ anyị niile site na ịhụnanya kraịst na ndị gere ntị n'okwu nke chineke ga-achọta alaeze nke kraịst imeela onye mgbasa ozi ekpere anyị bụ ka chineke nọnyere gị ka ọ gọzie gị na ezinụlọ gị n'aha jizọs amen onye ọma na-ege ntị mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ị chọrọ ige ozizi ọma nke taa maọbụ na ị na-achọ onye gị na ege ama akwụkwọ nsọ kọrọ anyị na ekwentị na 070 6363 7224 070 6363 7224 maọbụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com at yahoo dot maọbụ awrnigeria at gmail com onye ọma na-ege ntị mara na awr.org bụ ebe ị ga-ege oziziọma ọma nke taa chekụta itinye asụsụ Igbo otu aka aka m ji na-ekele nwanne anyị nwoke James nwado ụbọchị onye na-enyere anyị aka na mpịkọta okwu nke taa imela James ara ekpere anyị bụ ka Chineke nọnyere gị ka ọ gọzie gị ka ọ na-agba gị ume na mahadum ị na-agụ akwụkwọ amen ezi enyi m na-ege ntị imeela nọnyere anyị n'ụbọchị taa arụ ekpere anyị bụ ka Chineke gọzie ndị gere ege ma ndị kwupụtara n'aha Jizọs amen chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa ndewo